AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa Igbo ibe m anyị abịakwala ọzọ n'ụbọchị taa otu akwa ka m na-aga n'iru n'iweta ngọzi nke Chineke n'ime ndụ gị onye nwe m ga-anọnyere gị n'ihe ọ bụla nke ị na-eme anya nsọ ya agaghị apụ n'ezinụlọ gị ọ ga-eleta gị n'ọnọdụ ọ bụla nke ị nwetara onwe gị n'ime ya n'ụbọchị taa ka anyị leba anya n'isiokwu nke na-asị mee ka ndị uwe ojii mata mee ka ndị uwe ojii mata ọ dị otu okwu nke onye amamihe kwuru nke ọ ga-amasị m ka anyị were bido ihe omume n'ụbọchị taa ọ na-asị otu a ekpela m ikpe dịka a ga-asị na ị maara ihe niile gbasara m kama buru ụzọ kpee onwe gị ikpe tutu gị ikpe onye ọzọ ikpe ọ bụ gịnị kpatara anyị ji bido ntụgharị uche nke ụbọchị taa n'ụzọ dị otu a ọ dị otu nwa okorobịa onye Jaman nwa okorobịa ndụ ya ezighị ezi ọ dị naanị iri afọ atọ obi ya jupụtara n'ime ihe ọjọọ ya eru otu ụbọchị nwokorobịa abịa chee otu ụlọ ọgwụ nke na-eme nke ọma na gburugburu ya ya wepụta ohere ya chọpụta ebe ụlọ ọgwụ a na-edota ihe ọbụla nke akpatara n'ụbọchị ahụ dịka n'ọnọdụ ego ya enwe mkpebi n'ime onwe ya na ọ ga-aga iwe ego a olee otu o si gaa iwe ego a nwokorobịa. bịara chọọ ụzọ rịa n'elu ụlọ ahụ ịma ọ dị ụlọ ụfọdụ ọba arụcha eme n'elu ya ebe ìhè anwụ ga-esi na-abata n'ime ụlọ ahụ ọ bụ ebe ahụ ka nwa okorobịa riruru gaa kupuo elu ụlọ ahụ si ebe ahụ banye gaa kpaka ebe ego nke emetara n'ụlọ ọgwụ ahụ na-adị tutu ewere ya gawa ụlọ akụ ọ banyena mechaa ihe nke obi ya gwara ya ka o mee mgbe o ji werecha otu ike kwere ya ya achọwa ụzọ o si apụta ọ dịkwa ụzọ o si apụta ya achọ ka o si n'ụzọ pụta o nweghị ike isi n'ụzọ pụta ya chọọ ka o si n'ebe a na-esi anata ikuku n'ime ụlọ pụta ebe ahụ bụ ebe sikarịsịrị ike nke ọ na-apụghị isi pụta ya chọọ ka o si ebe o si banye ya chọpụta na ọ dị mkpụmkpụ na ọ pụghị ịhụ ihe nke ga-eburu ya n'ogo ahụ nke o si wụba n'ime ụlọ ahụ mgbe nwoke a ji bịachie ihe nke ọ ga-eme ọ maghị ihe ọ ga-eme ya ewere ekwentị ya kpọọ ndị uwe ojii si ha lekwa na ya nọ ebe a ndị uwe ojii mere ngwa ngwa garuo ebe ahụ ịchọ ụzọ a ga-esi wee kpọpụta ya ma kpụrụ ya gaa n'ụlọ ndị ọkaikpe ya mere gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa amaghị m ma ọ dị onye nke na-ele gị anya na-ekwesịghị ekwesị amaghị m ma ọ dị ihe onye nke nọ gburugburu gị na-eche banyere gị bụ ihe na-ezighị ezi m na-asị n'otu aka ahụ ka onye ahụ ga-abụ onye nke Chineke ga-eme ka ọ pụta ìhè onye nke ga-eji aka ya sị lekwa otu aka echiche m dị gbasara onye a nke ga-eme ka ihe ndị ahụ nke ọ na-eche gbasara gị ghara irute gị ebee ka akụkọ a na-eduga mụ na gị n'ụbọchị taa ị leela anya n'ime ndụ gị ị matala ma ị kwesịrị ịkpọ ndị uwe ojii n'oge dị ka nke a jiri nwayọọ lee anya gburugburu n'ime ndụ gị ọ dị echiche ọjọọ nke ị na-eche nke pụrụ ime ka ị kpọọ onye uwe ojii n'oge dị ugbu a n'ihi na ọ bụrụ na ị kpọghị onye uwe ojii otu ụbọchị ndị uwe ojii ga-abata n'ihe ọ bụla nke na-eme na ndụ gị ọ ga-amasị gị ịkpọ onye uwe ojii nke kachasị ndị uwe ojii onye uwe ojii nke ọ bụ ọbata o leba anya n'ihe nke na-eme na ndụ gị ndụ gị agbanwee ka ị ga-abụ onye ihere na mpako ga-eme ka ị ghara icheta ọ dị mkpa ọ dị ịkpọ onye uwe ojii ka o nyere gị aka n'oge dị ka nke a ọ bụrụ na anyị gụọ n'akwụkwọ abụọma isi iri anọ na atọ amaokwu nke mbụ ka anyị leta ihe ọ sị akwụkwọ abụọma isi iri anọ na atọ amaokwu nke mbụ ọ sị kpee m ikpe Chineke kpeekwa ọnụ m ikpe mee ka m pụọ n'aka mba na-adịghị eme ebere mee ka m si n'aka nwoke bụ onye aghụghọ na onye ajọ omume gbapụ ọ bụrụ na Chineke kpee gị ikpe ị ga-anata ikpe nke ziri ezi n'ụbọchị taa ọ bụ ya kpatara m ji na-arịọ anyị ka anyị leba anya n'ime ndụ anyị mata ihe anyị kwesịrị ime chọọ onye uwe ojii nke ga-ekpe ikpe ziri ezi biko ka anyị lebakwuo anya ọbụna na akwụkwọ abụọma isi iri asaa na ise amaokwu nke asaa akwụkwọ abụọma isi iri asaa na ise amaokwu nke asaa na asị kama Chineke bụ onye ikpe ọ na-eme otu onye ka ọ dị ala ọ na-ebulikwa onye ọzọ elu gị onye mụ na ya na-atụgharị uche anyị gaa n'akwụkwọ ndị kọrentị nke mbụ isi iri na otu amaokwu nke iri atọ na otu na iri atọ na abụọ ihe o ji dị m mkpa ka anyị gụpụta ndị kọrentị nke mbụ isi iri na otu amaokwu nke iri atọ na otu na iri atọ na abụọ bụ ka anyị hụ ozizi nke Pọl ziri ndị kọrent ebe ahụ ọ sị ma ọ bụrụ na anyị atụle onwe anyị agaghị ekpe anyị ikpe ma mgbe a na-ekpe anyị ikpe Onye nwe anyị na-ezi anyị ihe site n'inye anyị ahụhụ ka e wee ghara ịmakọ anyị na uwe ikpe gị onye na-ege ntị mgbe ị na-ahazi onwe gị site na mgbe ruo na mgbe ọ ga-eme ka ị ghara ịbụ onye ga-ama n'ọnya nke a ga-eji wee kpee gị ikpe ọ bụ ya bụ ihe m na-ewepụta n'ebe a n'ụbọchị taa site na mgbe ruo na mgbe biko leba anya n'ime ndụ gị nhazitụ ihe ụfọdụ mara ebe ahụ obi gị na-ata gị ụta si na ya wepụ onwe gị mee ka onye uwe ojii ahụ nke pụrụ inwe ọmịiko n'ebe ị nọ bụrụ onye nke ga-eleba anya n'ikpe ọ bụla nke gbasara gị ọ dịghị onye maara ma ọ bụrụ na onye iro gara wetuo onwe ya n'ala ghara iji mpako vụjuo onwe ya obi Chineke pụrụ ịgbaghara ya ma ọ bụ n'ihi na ọ dịghị mgbe o kwere ka o leba anya n'ime ndụ ya mara ma ụzọ nke ọ na-aga ma ọ bụkwa ụzọ kwesịrị ekwesị ya mere n'ụbọchị taa ka ị na-eleba anya n'ime ndụ gị ka ị na-ahazi onwe gị n'akụkụ niile nke ndụ gị Jehova ga-eme ka ị chọpụta ọbụna ihe ndị ahụ nke kwesịrị ka ị gbanwee n'ime ndụ gị ka ị ghara ịbụ onye a ga-ekpe ikpe bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yaho com ma ọ bụ at gmail chekụta na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị Happy n'ụgbọ ya na ọṅụṅụ dachiri ha niile obi ụfọdụ na-akwa n'ụgha ha amaghị na na-ekwu eziokwu na-ekele onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa imeela anyị na-asị ka chineke nọnyere gị ka ọ gbaa gị ume gọzie gị otu aka ka njikwa na-ekele ndị nyere anyị abụọ ma n'ụbọchị taa anyị na-asị ka amara chineke na ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara gị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa ozi nke otu ịdị n'oge a gị onye ọma na-ege m ntị Chineke nọnyere gị Chineke gọziekwa gị ohere ọzọ afọkwarala anyị n'ala ndị dị ndụ ịnụ okwu Chineke nke na-eduzi anyị nke na-agbakwa anyị ume n'ime ndụ a ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe ekele na otuto dịrị gị n'ihi ikwesị ntụkwasị obi gị ka iji wee mee ka ndụ anyị wee fọọ n'oge a gbaghara anyị adịghị ọcha na agazi agazi niile onye nwe anyị anyị na-aga ịnụ okwu gị n'oge nke a tinye mmụọ nke nghọta n'ime anyị mgbe anyị na-anụ okwu gị ka anyị ghọta ya nyekwa anyị mmụọ nke itinye ya n'ọlụ ka ihe wedịrị anyị na mma n'aha Jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge a site n'akwụkwọ Jona isi anọ amaokwu nke mbụ rue na nke atọ akwụkwọ Jona isi anọ site n'amaokwu nke mbụ rue na nke atọ Ọ sị, “O wee jọọ na ajọ njọ nke ukwuu, iwe ya ewee dị ọkụ, o wee kpere Jehova, Si: Biko, Jehova, nke a abụghị okwu m mgbe m na-anọ n'ala m, n'ihi nke a ka m buru ụzọ gbalaga na Tashish, n'ihi na amaara m na gị onwe gị bụ Chineke nke bụ onye amara, onye obi ebere, onye na-adịghị ewe iwe ọsọ ọsọ, nke na-abakwa ụba na ebere nke na-echegharịkwa uche banyere ihe ọjọọ ahụ ị ga-eweta. Ma ugbu a, Jehova, biko wepụ ndụ m na-arụ m n'ihi na ọ ka m mma ịnwụ ọnwụ karị ịdị ndụ. Ebe anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge a, akwụkwọ Jona isi anọ amaokwu nke mbụrue na nke atọ isiokwu anyị ebe ahụ bụ mgbe onye amụma ghara ụgha n'ihi nchegharị. Mgbe onye amụma ghara ụgha n'ihi nchegharị, ọ bụ ekpere onye ọbụla na-ekwusa okwu Chineke ka ndị niile ọ gara izi ozi ọma gee okwu ahụ ntị ka o wute ha ka ha nwee nchegharị ma rịọ mgbaghara mmehie nke ga-eme na ha ga hapụ ihe ọjọọ ha ma bie ndụ nke ezi omume mana n'oge nke a anyị na-ahụ ihe ize ndụ nke ịgbara ụzọ abụọ Chineke dịnyere Jona si ya gaa n'ala Nenev gwa ndị a na nke ha akwarala n'ihi gịnị ihe ọjọọ ha niile erutela Chineke ntị Chineke chọọ ibi ileta ha site na mbibi ya wee ga anya na ọ bụkwa otu a ka Chineke si zipụ ndị mmụọ ozi ha aga n'ala sodom na Gọmọrọ mgbe ha ruru ha hụ ee n'ihe e kwuru bụ eziokwu abalị afọkwara Sodom ha wee laa n'iyi n'oge nke a Chineke ezipụla Jona si ya gaa zie ozi ọma n'ala ndị a mana dịka Jona kwuru n'ebe ahụ anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ Jona achọghị ịga dịka o mere ka o wee anya ọ Chineke ebe ahụ ihe mere na achọ dị m ịga mgbe anyị ziri m ozi a bụ amara na m na ọ bụrụ na ndị a ga-inwe nchegharị na ị ga-enwe ọmịiko oche isi na ị ga-ịla ha n'iyi ị gakwaghị ịla ha n'iyi mana ọ na-achọ igosipụta ebe ahụ na Jona chọrọ ka ndị a bụrụ ndị lara n'iyi n'ihi ọ bụrụ na ọ bịara chetasị ngazi ozi a na Chineke metụ ndị a n'obi ha chegharịa ọ gakwa imetụ chineke n'obi ya sị agakwa meela ndị a n'iyi n'ihi gị na akwụkwọ nsọ ekwuola sị na ọnwụ onye mmehie anaghị atọ chineke ụtọ kama ọ bụ ka o si na mmehie ya wee chegharịa n'ihi ya ka mgbe jona ji bịa kpee ekpere a ya sị chineke wefu ndụ ya mana ka anyị leruo ya anya jona aghaghị ụgha ihe mere jona ji chọọ ịnwụ bụ akwụkwọ nsọ mere ka o wee anya sị Mgbe onye amụma sị lekwa ihe na-aga ime, ọ bụrụ na o meghị, ọ pụtara na o sighị n'ebe Chineke nọ bịa. Mana ọ dịghị mgbe akwụkwọ nsọ si mgbe e ziri mmadụ si ya ị na-aga ịla n'iyi n'ihi ihe ọjọọ gị, ya enwe nchegharị, ya hapụ ihe ọjọọ ya na Chineke gakwa ịla ya n'iyi iji mesọ na ọ nwụrụ. Ọ bụghị ihe akwụkwọ nsọ na-ezi. N'ihi ya ka o ji dị mkpa ka anyị lee anya na ndụ nke Jona mgbe ahụ o na Chineke emeela ihe ọjọọ n'ihi na Chineke mere ya onye okwu ụgha ebumnobi Jona bụ na ala neniv ga-ịla n'iyi na Chineke ga ekpochapụ ha iji bọtara ya ọbọ dịka anyị na-elenye anya dịka mmadụ mana Chineke bụ Chineke nke nwe isrel Chineke nke nwe Jona Chineke nke nwekwa neniv na ndị niile bi ya n'ime Ka anyị anya n'ihe a na-ekwu okwu ya na Jona zichara ozi ọma na ala neniv na-abịa na mbibi na ala n'iyi si n'eze rue na nwa evu n'afọ rue na ụmụ anụmanụ ihe niile dị n'ala nenev vụrụ ọnụ kpee ekpere bee akwa rịọ Chineke kpọkuo Chineke si ya ya gbaghara Jona na onwe ya jikwa anya ya hụ ụdịrị nchegharị na ịda n'ala nke ndị ka nke mere ka Chineke ji sị ewezugala m ọnwụ unu n'ihi ha chegharịrị chigharịkwute Chineke mana iwe ya bụ ele ihe mere ma ha chegharịrị ma ha echegharịghị Chineke emeghị ka obodo a bụrụ ihe lara n'iyi iji mee ka okwu ọnụ ya wee mezuo ihe ọzọ anyị ga-ịghọta bụ na nenive ga-ịla n'iyi abụghị okwu Jona Jona wu onye ozi ndị Igbo si na onye ozi anaghị atụ ilulu ọ bụ Chineke si ya gaa zie ozi a n'ihi mmehie ha adịla ukwuu aga m ịla ha n'iyi ọ bụrụ na ha echegharịghị mgbe a gwara ha ha echegharịa ọ dịghịkwa ihe ịla n'iyi dịrị ha ọ bụ ihe o ji dị mkpa n'etiti mụ na gị n'oge nke a n'agbanyeghị ihe ọ bụla obi anyị n'oge nke a na-agwa anyị bụ ihe ga-edunye anyị n'ịla n'iyi n'ihi na anyị na-aga ije n'ụzọ Chineke na-akwadoghị ya na-eme ka okwu ya na-erutere anyị si na mgbe rue na mgbe si n'ụtụtụ rue n'ụtụtụ si n'ehihie rue n'ehihie si n'anyasị rue n'anyasị si n'abalị rue n'abalị anyị na-anụ okwu Chineke site n'igwe nke na-agbasa ozi n'ikuku site n'igwè nke na-ezi onyonyo sitekwa n'akwụkwọ ndị ederede na ọtụtụ ihe ndị eji na-ekwu okwu Chineke n'ụbọchị taa anyị kpọchie ntị mbibi ga-adịrị anyị mana ọ bụrụ na anyị nwee nchegharị agbanye otu ndị agbata obi anyị si lee anya chọọ ka Chineke bibie anyị Chineke agaghị ibibi anyị n'ihi gịnị anyị enweela ezi nchegharị ọ bụghịkwanụ na onye ahụ bịara zie gị ozi si na ị ga-ịla n'iyi na ị ga anya n'ihi na ị nọ n'ime mmehie ghara ụgha ọ dịghị ụgha ọ ghara ebe anyị na-elenye anya Jona aghaga ụgha mana ihe ejizi mee Jona onye ụgha bụ ọgha ezi omume ihe njikpọ ya ụgha ezi omume bụ na ndị a chegharịrị ọ bụrụ na ha echegharị ha ga-ịla n'iyi mana n'ihi na ha echegharịala ha agbanaghị na iwe Chineke nke ruterela ha nso n'ihi ya ka o ji bụrụ ọkpụkpọ oku nye gị nye m ebumnobi anyị n'oge nke a anyị ji na ọkpụkpọ oku a bụ na Jizọs ga ebi ọzọ onye na-emezighị ụzọ ya onye na-ahafughị ụzọ ọjọọ ma ị na-egbu mmadụ ma iji ịkwa iko n'anya isi ma iji aghụghọ n'anya isi ihe ọjọọ niile ndị abụ ihe mere ihe ji na-esi ike n'ụwa nke ọbụla itinyere aka n'ime ya nke ọbụla iji na-eme ka ụwa na-ajọ njọ iwefu aka n'ime ya ị ga-enwe oke na alaeze Chineke ma iwefukwana aka n'ime ya ị gaghị ịhụ ala eze Chineke anya ka ọ nke inwe oke n'ime ya ọ bụ ya bụ eziokwu anyị na-ekwu n'oge nke a onye amụma Jona ghara ụgha n'ihi nchegharị ndị Nenive chegharịrị ịchọọ ime m onye ụgha n'ụbọchị taa obi gị dị m ụtọ n'ihi gịnị ị ga-enwe nchegharị nwee nchegharị dịka ndị Nenive nwere nchegharị ihe ga-edere anyị na mma ka anyị kpee ekpere onye nwe anyị nna nke eluigwe ebumnobi anyị n'ụbọchị taa na n'oge nke a bụ ime ka ndị niile onye ọbụla gere m ntị n'oge a onye nke gere m ntị mee m onye ụgha site n'ibi ndụ dị ka ị na-achọ ma keta oke na alaeze chineke na alaeze nke a jizọs gara ịkwadoro anyị ka anyị niile wee ṅụrịa dị ka jona ga-enwe ọṅụ ya na ndị Ninive ndị nụrụ okwu ya ma chegharịa ndị na-ezuteghị ịla n'iyi ya mezuoro anyị nke a n'aha Jizọs amen ezi enyi m ka anyị were ohere akele onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ozi ọma nke ga-akpọrọ mmụọ anyị rebe chineke nọ anyị na-asị gị onye ọma na-ege ntị gbalịa chigharịa ma chigharịa n'ime ndụ nke nọ n'ime ya ka otuto niile ọjịja mma bụrụ nke kraịst ngọzi ya wee bụrụ nke anyị n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe wo